AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ilu isi iri na ise amaokwu nke iri abụọ na asaa ebe ahụ na-asị otu a onye na-emekpe ezinụlọ nke aka ya arụ ka onye akpịrị uru na-ezighị ezi na-akpọ nkụ na unu chineke na mgbe ọbụla mmadụ na-ahụtụ anya ukwu na ndụ ya na ndị na-ata ahụhụ ya bụ ndị ezinụlọ nke aka ya mgbe ọbụla anya ukwu bịara were ọnọdụ n'ime onye ọbụla onye ọ na-emetara ihe bụ ezinụlọ nke aka ya anya ukwu bụ mmadụ inwe oke ọchịchọ karịsịa n'ego bụ n'ihe nweta ndị ọzọ ọ na-alụpụta oke enweghị udo nke obi onye anya ukwu anaghị enwe udo nke obi onye anya ukwu enweghị udo nke obi ma n'ime nzukọ ma n'ezinụlọ ebe ọ bụla ịhụ hụrụ onye anya ukwu ọ naghị enwe udo nke obi n'ihi na mmụọ nke oke ọchịchọ na-achị ya mgbe ọbụla n'ihi n'ime ndụ ya niile ihe ọ na-echegbu otu ọ ga-esi nweta ihe na-eruru ya otu ọ ga-esi nweta ihe na-abụghị nke ya ya eme ya onye anya ukwu ihe ọma mere onye ọzọ anaghị adị ya mma onye anya ukwu anaghị aṅụrị ọṅụ mgbe ihe ọma mere nwanne ya mana akwụkwọ nsọ na-eme ka anyị mara taa ọ bụrụ na ị maghị gị onye nọ na-arịarịa anya ukwu ọ sị na onye na-emepe ezinụlọ nke aka ya arụ ka onye akpịrị uru na-ezighị ezi mgbe ị nwere oke akpịrị uru na-ezighị ezi uru na-ekwesịrị gị uru na-abụghị ọchịchọ chineke nye gị ị na-etinye ezinụlọ gị na nsogbu anya ukwu bụ ka otu ejiri mara ndị na-ekweghị ekwe n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara otu a na akwụkwọ timoti nke mbụ isi isii amaokwu nke isii ruo na nke asaa ọ sị na nsọpụrụ chineke na inwezu ihe niile dị mkpa bụ ụzọ irite uru nke ukwuu ịsọpụrụ chineke na inwezu ihe niile dị mkpa ihe niile dị mkpa na-abụghị n'ụzọ anya ukwu ma ọ bụ n'ụzọ oke ọchịchọ na ọ bụ oke uru nye gị ọ bụ oke uru nye anyị mgbe ị nwere nsọpụrụ chineke gị mara na ihe ọ bụla ị nwere na chineke ga-enye gị ya dị ka ọchịchọ gị si dị na-abụghị n'oke ọchịchọ na-abụghị n'anya ukwu na-abụghị n'ụzọ ọjọọ na-abụghị n'ụzọ inwe akpịrị na-ezighị ezi na ihe na-eruru gị ezinụlọ ga-abịa tawa ahụhụ ya mara nke ọma na anyị gba aka bịa n'ụwa anyị ga-agbakwa aka hapụ ụwa anya ukwu na-ebute oke ịkpọasị anya ukwu ọ na-ebute oke ịkpọasị anya ukwu na-akpata echiche ọjọọ anya ukwu na-akpata echiche ọjọọ ọ narị n'ime nzukọ anyaukwu na-ewere ọnọdụ n'obi ndị mmehie onye ọbụla nwere anyaukwu ịbụ onye mmehie ọ dịghị onye anyaukwu bụ onye ezi omume n'ihi na ezi omume na anyaukwu anaghị alụkọ ọlụ n'otu onye mmehie bụ onye na-enwe anyaukwu ị gaghị asị mụ na ịbụ onye ezi omume ịbụkwa nka ịbụkwa nka ịbụkwa nka mana ime obi gị eluigwe maara na ịbụ onye anyaukwu ee nwanne m nwoke nwanne m nwaanyị ọ nweghị otu olu onye ezi omume anaghị enwe anya ukwu ma ọlị ọ bụrụ na anyị gụọ akwụkwọ jenesis isi anọ amaokwu nke mbụ ruo na nke iri na abụọ anyị maara nke ọma ihe anya ukwu mere na ndụ ken na ebe anyị maara nke ọma ihe anya ukwu mere ken were nwanne ya nwoke gbuo gbuo ebe a n'ihi mmụọ anya ukwu ọ sịghị ya ji ọ sịghị ya ede ọ dịghị ihe o mere ya o nweghị ihe ọ napụrụ ya gịnị bụkwara anya ukwu na o wetara ihe dị mma nye chineke onyinye ịnata iru ọma ya akwụkwọ nsọ si na jehova lere ebel anya ọma n'ihi na o si na ala ubi ya were ihe dị mma bịa nye chineke onyinye ịnata iru ọma mana ken enyeghị chineke ihe dị mma ịnata onyinye chineke eleghị ken anya ọma mgbe ọ hụrụ na jehova lere nwanne ya nwoke bụ ebel anya ọma akwụkwọ nsọ mere ka anyị mara na ken gara n'iru rara nwanne ya nwoke n'ihi anya ukwu n'ihi anya ukwu rara nwanne nwoke bebe jee gbue a ah, nara nwanne nwoke ga-egbue mgbe ọ gburu ya Jehova onye na-ahụ na ihe na-ahụ na nzuzo ọ jụrụ ya sị ya olee ebe nwanne gị nọ ya sagharịa ya abụ m onye nche nwanne m n'ihi amaghị Chineke ọ maghị na Chineke anyị pụrụ ime ihe niile ọ maghị na Chineke anyị na-ahụ ihe niile ọ maghị na Chineke anyị na ebe niile onye anyị ukwu enweghị udo nke obi mana ihe nke a ken mere kpatara ya oke nkọcha ihe nke a ken mere kpatara ya oke ahụhụ otu a ka ọ dị n'oge anyị taa anya ukwu na-eme ụmụnne na-egbu ụmụnne ha otu a ka ọ dị n'ọgbọ anyị taa anya ukwu na-eme enyi na arara enyi anyị n'aka ọnwụ otu a ka ọ dị n'ọgbọ anyị taa anya ukwu na-eme agbata obi na arara agbata obi anyị n'aka ọnwụ otu a ka ọ dị n'ọgbọ anyị taa ọ bụ na-arịghị rue n'ime nzukọ anya ukwu ebutela oke ọgba n'ime nzukọ anya ukwu na-eme mmadụ anaghị ahụkwa ihe nwanne ya na-eme nke ọma ma too chineke n'ihi onyinye amara ha ya mere mmụọ anya ukwu bụ mmụọ nke pụrụ ime ka anyị hapụ ịgbata ihe anya na-agbata n'ọsọ lezie onwe gị anya ọ bụrụ na ị nwere anya ukwu lezie onwe gị anya ọ dịghị ọnọdụ chineke na-apụghị ịgbanwe lezie onwe gị anya ọ bụrụ na ken pụrụ ibili igbu nwanne ya ebe n'ihi naanị na o ji ezigbo ihe chụọra chineke aja nata iru ọma n'aka chineke jehova wee lee ya anya ọma gị onwe gị onye mmụọ anya ukwu dị n'ime ya lezie onwe gị anya n'ihi na ọ gaziri gị ken nke ọma ọ naghị agaziri ndị anya ukwu nke ọma mgbe ọ bụla ị hụrụ mmụọ anya ukwu n'ime gị udo nke obi alaala udo nke obi alaala udo nke imezi ihe alaala udo nke ịhụnanya alaala mgbe ọbụla mmụọ anya ukwu were ọnọdụ udo nke obi adịkwa gị ma ọlị onye ọbụla ga-abụrụ gị ngwa agha nke akpọrọmasị onye kwesịrị ịhụnanya ị ga-akpọ ya asị onye kwesịrị inye otuto ị ga-akọcha ya n'ihi gịnị n'ihi mmụọ anyị ukwu mgbe ọbụla mmụọ anyị ukwu nọ n'obi mmadụ ị ga na-amalite na-enye ndị mmadụ aha na-abụghị nke ha n'ihi mmụọ anyị ukwu ọ bụghị na o nwere ihe ha mere ma na-arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka anyị rịọ chineke ka anyị rịọ chineke onye si ma anyị rịọ ya anyị rịọ ya mgbe ọ bụla anyị riri esi elekwa mmụọ nọ n'ime anyị na ọ dịghị anyị mma mmụọ anyị ukwu emerụ ọtụtụ mmadụ anọghị ebe ha kwesịrị nọ taa mmụọ anyị ukwu emeela ọtụtụ mmadụ ngọzi ha erutebeghị ha aka mmụọ anyị ukwu emeela ọtụtụ mmadụ abụmọnụ ha bụ ekpe ekwelu ukpe ala abụrụmọnụ aka na ebe a n'ihi ha metere onwe ha n'ihi mmụọ anyị ukwu ọtụtụ n'ime ha amaghị na ihe ha na-arịa taa ọtụtụ n'ime anyị ọnọdụ ọjọọ anyị nọ taa bụ nkọcha anyị nwere site na mmụọ anyị ukwu ọnọdụ ọjọọ anyị nọ taa bụ ntaramahụhụ nke eluigwe na-ata anyị n'ihi ihe mmụọ anyị ukwu na-eme anyị ukwu na-eme gị igbu onye aka ya na-adịghọcha dịka ken gburu nwanne ya nwoke ka anyị gbanarị mmụọ anyị ukwu ọ gaghị enyere anyị aka n'ije ozi ya ka anyị gbanarị mmụọ anyị ukwu ka anyị gbanarị mmụọ anyị ukwu chineke tọọ anyị na-agba anyị ukwu ihe ọhụrụ ga-eme na ndụ anyị ihe dị iche ga-eme na ndụ anyị otuto ga-abụ nke chineke ebe ngọzi ya ga-abụ nke anyị ka ọ dịrị anyị na mma n'aha jizọs mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dọtkọm awrnigeria at yahoo dọtkọm maọbụ awrnigeria at gmail dọtkọm mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke ihe ọṅụṅụ ha na-erikwa ha na-aṅụkwa ha na-enyekwa n'ọlụlụ dị ndị mmadụ na-emekwa ememe ha amaghị mgbe m webara n'ụgbọ ya oke oriri na akwa n'ụgha emo ha amaghị na n'ụgha na-ekwu eziokwu dịka ụfọdụ n'ụbọchị taa na-akwa ndị ọzọ ma Chineke emo ezi onye igbo na-ege ntị ndeewo ka mara nke chineke dịrị gị n'ezinụlọ gị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ohere ọma nke a ohere nke chineke nyeworo anyị ka anyị were tụgharịa uche n'okwu ya amara ya ga-adịkwara anyị n'oge niile n'ihi na chineke anyị bụ chineke nke ịhụnanya n'ụbọchị taa isiokwu nke m chọrọ ka anyị leba anya bụ nke na-asị eluigwe ga-eji oke ọkụ gabiga eluigwe ga-eji oke ọkụ gabiga nna anyị na chineke anyị dị nsọ onye pụrụ ime ihe niile anyị ekelele gị na ohere ọma nke a nke ị anyị jehova biko nyere anyị aka ka anyị na-eleba anya n'isiokwu nke ụbọchị taa mgbe ihe ndị a ga-eme biko ghọrọ ụmụ gị ebe mgbaba n'aha jizọs anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ Pita nke abụọ isi atọ amaokwu nke iri Pita nke abụọ isi atọ amaokwu nke iri ọ sị n'ihi na onye ahụ nke na-achọ ịhụ ndụ n'anya na ịhụ ezi ụbọchị ya mee ka ire ya ghara ikwu ihe ọjọọ meekwa ka egbugbere ọnụ ya ghara ikwu okwu aghụghọ gị onye mụ na ya na-atụgharị uche biko ọ bụrụ na ị hụrụ ndụ gị n'anya kwee ka egbugbere ọnụ gị ghara ikwu okwu aghụghọ ekwula ihe ọjọọ site n'ọnụ gị ma ọ bụrụ na ị chọrọ ịhụ ndụ n'anya chetakwa na akwụkwọ nsọ emeela ka o doo anyị anya sị na ire anyị pụrụ ime ka anyị dị ndụ ọ pụkwara iwetara anyị ịla n'iyi ma arịrịọ m oge niile na-abụ ka ire anyị wetara anyị ndụ ọ bụghị naanị ndụ ndụ ebighị ebi ọ na-eme a na-ekwu okwu oge ikpeazụ ọtụtụ n'ime anyị ya dị ka ọ bụ ihe egwuregwu ka ọ bụ ihe ọ dịghị ihe eji ya kpọrọ ma n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị onye nwe anyị tutu jizọs abịa chineke na oke iwe ya ga-ezite amụma site n'elu igwe nke ga-akpali oke ọkụ n'ime ụwa ugwu niile ga-agbakwa ọkụ ma bupụta site n'ime ala iperipe nkume na uju ya ma mebie ọtụtụ ala ubi ọhịa niile obodo niile mgbe iperipe nkume ndị a na-adanye n'ime osimiri nke a ga-eme ka osimiri ndị a na-agbọ dị ka ite esinyere n'ọkụ nke a ga-eme ka mmiri ndị a bupute site n'ime ha nkume ndị ga-agbawasị ma laa ọtụtụ ihe n'ụwa n'iyi ọtụtụ mmiri ndị a ga-atakwa n'ezie ụbọchị ahụ ga-abụ ụbọchị dị oke egwu oke ala ọma jijiji ga-adịkwa n'ebe niile chineke ga-eti ndị mmebi iwu bi n'ime ụwa ihe otiti ruekwa mgbe ha ga-aghọ ndị alara n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche anya nọọna site n'akwụkwọ nsọ ebe chineke tiri ụwa ihe otiti ma ọ bụ otu obodo ihe otiti nke bụ obodo ijipt mgbe chineke chọrọ ka ha hapụ ndị ya ka ha laa gafee ya chineke tiri ha ihe otiti site n'ihe otiti ahụ ọtụtụ n'ime ha bụrụ ndị a lara n'iyi ma ihe chineke na-eme na-adị m mma nke ukwuu bụ tutu ya eme ihe ọ bụla ọ na-adọ mmadụ aka na ntị ịhụ na ịgbanarịrị mbibi nke ikpeazụ a ga-ala ụwa nke a n'iyi ụwa ga-abụkwa ebe ebupụworo ihe niile ga-agbakwa ọkụ eluigwe agaghị adịkwa n'ezie n'oke ụbọchị ahụ gị onye mụ na ya na-atụgharị uche ala ga-asaghịkwa ọnụ ya ma bupụta ihe ezoworo n'ime ala mgbe ihe ndị a niile ga-apụta site na iwe nke Chineke ihe ndị a ga-ekpochapụ ihe nnweta niile nke ndị mmadụ woro ọtụtụ afọ kpaa ma hapụ ilekọta ọbụna ndị fere ha ofufe gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na anyị ghọtara okwu a anyị ga-achọpụtasị na ụfọdụ ndị mmadụ bụ ndị ị ga-alụrụ ọlụ ma ịlụsịa ọlụ ha ga-enwe ike kwụọ mmadụ ụgwọ ruru ya nramahụ apụta ọtụtụ n'ime ha bụ ndị na-emechi obi mechie obi ghara ịkwụ ndị tara ha ahụhụ ndị ji ọsụsọ nke gbara ha na ume nke dị ha n'ahụ lụọrọ ha ọlụ a ga-akwụ ha ụgwọ ọtụtụ ndị na-akpa agwa dị otu a amaghị m ma ọ bụ akọ amakwanụ m ma ụdị akọ nke a ọ bụ akọ nke ziri ezi ya mere a na-eme ka anyị mata n'ụbọchị taa na ihe ndị a niile anyị na-adọgbu onwe anyị n'ọlụ na-elenye anya ịmata na mmadụ nọ na nramahụ ihe ndị a niile ga-abụ ihe ndị nke a ga-ala n'iyi n'ezie ọ gaghị adị anya a ga-eji oke ọkụ laa ọlụ niile nke mmadụ lụworo n'iyi ọtụtụ mmadụ ga-etufu ndụ ha n'ọnọdụ dịka nke a ma dịka ọ dị n'oge uju mmiri ahụ chetakwa na akwụkwọ jenesis e mere ka ụwa nke chineke kechara sị na ọ dị mma bụrụ ihe a lara n'iyi n'ihi ọchịchọ nke mmadụ bụ ihe ọjọọ ruekwa n'ụbọchị taa ọ bụ ihe mwute na ọchịchọ nke mmadụ adịbeghị mgbe ọ gbanwere ọ ka bụkwa n'ihe ọjọọ kpatara chineke ji kwara nua ụgbọ kpọba ya n'ime ụgbọ ahụ chineke kpọbara nua na ụgbọ nke ọ kwara ya ya mere na mgbe oke ụbọchị nke mbibi ahụ ga-abịakwasị ụwa nke a mgbe ahụ ụwa ga-ezute ịla n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na mụ na gị ga-akwado onwe anyị nke ọma ọ bụrụ na mụ na gị ga-enwe njikere n'ụbọchị taa ọ bụrụ na mụ na gị ga-akpọ mmehie asị ọ bụrụ na mụ na gị ga-akwa ire anyị nga ọ bụrụ na anyị ejighị ọnụ anyị kwuo okwu nke pụrụ ịla anyị n'iyi n'ezie Chineke ga-abụ ebe mgbaba nye ndị niile ndị kwere na ya emewo ka anyị mata site n'ọnụ David na Chineke na-eme ka anyị marasị n'ihi na anyị emewo ya onye nwe anyị ebe mgbaba anyị bụ onye kachasị ihe niile elu ebe obibi gị ọ dịghị ihe ọjọọ ọbụla ga-adakwasị gị ana m elekwa n'anya ka ịsị amen ọ dịghịkwa ihe otiti ọ nke ga-eru gị nso n'ihi na n'oge mkpagbu ọ ga-ezobe gị ọ bụrụ otu a gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ na anyị agaghị eme Chineke ebe mgbaba na ebe nchebe anyị n'ezie ka anyị kwado onwe anyị n'ihi obodo ọma ahụ nke Jizọs Kraịst gara ịkwadoro ndị hụrụ ya n'anya obodo a na-eche ndị niile bụ ndị gere ntị n'okwu Chineke obodo a na-eche ndị niile bụ ndị kwarịrị ha nga obodo a na-eche ndị na-ejighị ọnụ ha wee dahie ma ọ bụ kwuhie ya mere n'ụbọchị taa ọ ga-amasị m ka anyị tụgharịa uche ka anyị nwee mgbanwe nke obi nabata jizọs kraịst gee ntị n'okwu ya gaa njem ụzọ si ka anyị si gaa njem ka anyị wee bụrụ ndị a ga-anapụta ndị a ga-akpọba n'obodo ahụ nke bụ obodo ọma nke chineke kwadobere ndị hụrụ ya n'anya mgbe a ga-alasị eluigwe na ụwa nke a n'iyi nke mụ na gị nọ n'ime ya n'ụbọchị taa n'ezie otu ụbọchị nke ahụ ga-eme ma onye ọbụla nke tụkwasịrị chineke obi onye ahụ ka a ga-azọpụta ọ bụkwa onye ahụ bụ onye ga-eketa oke na alaeze ahụ ya dịrị gị otu a n'aha jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio

ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at ma ọ bụ at yahoo maọbụ at gmail at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224. 07063637224 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo